AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị e bịala nwanne m nwoke nwanne m nwaanyị na obi ụtọ ka m na-anabata gị n'ụbọchị taa na-arịọ amara nke chineke n'isi gị na n'isi ezinụlọ gị na-arịọ nnọnyere nke onye nwe anyị nye gị ọ ga-agaziri gị ezi enyi m onye nwe m ga-eleta gị n'ọnọdụ ọ bụla anyị abịala n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke si ebere chineke dị ukwuu ebere chineke dị ukwuu n'ezie ebere chineke dị ukwuu nye gị nye mụ onwe m na akwụkwọ nsọ e mere ka anyị matasị na chineke bụ chineke nke abraham chineke nke isak na chineke nke jekọb ma ọ bụrụ na ile ya anya gaa hụ na o kwere nghọta isi na chineke bụ chineke nke abraham n'ihi na akwụkwọ nsọ mere ka matasị na abraham bụ nna nke okwukwe n'ihi otu ya na chineke si wee gaa njem n'akụkụ nke ọzọ o kwere nghọta ịkpọ ya chineke nke isak n'ihi na isak bụ onye nwere isi dị ka akwụkwọ nsọ si wee mee ka o doo anya na o were onwe ya nye ka e were chụọ àjà ma ọ bụrụ na akpọ ya chineke nke jekọb usi aṅa abụ chineke nke jekọb ebe jekọb jupụtara na aghụghọ ile anya na ndụ jekọb ga-ahụ na jekọb bụ ụzọ nara ọnọdụ ọkpara n'aka ịsọ dịka a ga-asị na nke a ezubeghị ya nara ngọzi nke a kwadobere nye onye ọkpara nke mere ka ọ hapụ ezinụlọ nna ya n'ụjọ na nwanne ya nwoke pụrụ ịla ndụ ya n'iyi ọ mgbe ọ ruru na heran ebe leban n'ọzụzụ nke igwe ewu na atụrụ nke leban ị ga-achọpụtakwasị na jekọb bụkwa onye pụrụ ịrụrụ otu ihe ma ọ bụ nke ọzọ ngwa ngwa ọ rụrụrụ ihe ndị a gaa hụ na a na-amụ igwe ewu na atụrụ ndị a ha abụrụ ndị nke n'ala na ebe nke jekọb dị ka ihe nhụbaama nke o meworo ọ ga-eji wee were oke nke ruru ya gịnị kpatara o ji si n'ụlọ leban wee ọ bụ na ọ dị otu ụbọchị ọpara leban lechara ihe ndị anya ya kpọ ya onye aghụghọ ị ihe dịrị nna m nke a mere ka o jikere si leban n'oge ruola mgbe ya ga-apụ gị onye mụ na ya na-atụgharị uche ile anya na ndụ Jekọb ga-ahụ na dịka esi kọwasịa ya na ọ bụ otu ọ dị ma gịnị ka Chineke na-ekwu n'ihe ndị a Chineke na-eme ka anyị matasị na ya bụ naanị chineke nye ndị ahụ a ga na ha bụ ndị na-akpa ezigbo agwa ndị zuru oke ndị na-enweghị ntụpọ na ya na-echeta ọbụna onye ahụ nke na-eru eru onye ahụ nke a ga na ozu oke chineke na-eme ka anyị mata sị na ya bụkwa chineke gị mgbe ahụ aghọm ghọrọ gị ọ ka bụ chineke anyị mgbe anyị na-ada ada ọ ka bụ chineke anyị mgbe anyị zọhịrị ụkwụ abụ m chineke nye ọbụna onye ahụ ụwa na-achụ ọnụ n'ala nke a bụ otu chineke chọrọ ka anyị hụ ya ka anyị na ya si na-emekọ ihe ka ọ ghara ịbụ mgbe ọbụla aghọm gbụrụ anyị anyị ahụ onwe anyị dịka ndị chineke na-ahapụla ndị chineke dọnyeworo azụ ma ihe dị mkpa ebe ahụ bụ ịghọta sị na n'ikpeazụ nke Jekọb ọ bụ onye ndụ ya gbanwere ngwa ngwa ndụ Jekọb gbanwere chineke wee gbanwee aha ya kama jekọb akpọ ya izrel chineke gbanwee jekọb n'ihi na ndụ ya gbanwewo ime ka jekọb matasị na nke a bụ mbido ọhụụ nye ya n'ihe niile nke ọ na-eme ọ bụrụ na anyị lee anya si na chineke bụ chineke nke abraham na chineke nke isak na chineke nke izrel ihe ekwu odidi ma gịnị kpatara eji kpọọ ya chineke nke jekọb ọ bụ n'ihi na ọnọdụ nke ọ nọ tutu chineke wee gbanwee ndụ jekọb ya wee bụrụ onye agbapụtara onye anapụtaworo chineke achọkwana ka eleghee ọnọdụ ahụ jekọb nọ anya tutu ya ghọọ ihe chineke ji ya na-eme na mgbe ikpeazụ nke ndụ ya anyị gụọ n'akwụkwọ jọn anyị ga-achọpụta na ọ dị otu nwaanyị nke ekwuru ihe gbasara ya ebe ahụ nwaanyị nke lụworo dị ise ya na nke isii bi lee anya n'ime ndụ nwaanyị a ṅomie ihe na-eme n'ime ndụ nwaanyị a nwaanyị a o nwere obi ozuzu ike ọ pụrụ ịtụsa ahụ icheghị na agawa mmiri ọ bụ nwaanyị a agawa nkụ ọ bụ nwaanyị a nwaanyị a nke ụwa na-emejuola ọnụ nke ọ bụ ọ na ga ahụ ya chee na ọ dị ndụ ị maghị na ọ bụ okpokoro mmadụ ma ọ dị otu ụbọchị jizọs kraịst na-aga n'obodo nke ọzọ a sị m na ọ dị otu ụbọchị jizọs kraịst na-aga n'obodo nke ọzọ gịnị mere ya gwa ndị na-eso ụzọ ya sị aghaghị m ịga site n'obodo samaria ndị na-eso ụzọ ya sị ọ dịghị onye nwe anyị ọ dị ụzọ ọzọ ụzọ ọhịa nke ga-eme ka njem gbara gị mkpirimkpi dịkwa mfe ha chọọ ime ka jizọs si ụzọ ahụ jizọs zaa sị apụghị m ịga njem a na-esiteghị samaria lee anya ọ dị otu nwaanyị nke nọ n'obodo samaria nke ike ndụ gwụworo nwaanyị a bụ onye na-achọ ịla ndụ ya n'iyi n'otu ụzọ maọbụ nke ọzọ agaghị m ịga ebe ahụ gaa mee ka nwaanyị a mata sị na ahụrụ m ya n'anya ekwesịrị m ịga ebe ahụ gaa gwa nwaanyị a okwu nke nkwali okwu nke pụrụ iwuli ya elu nwee ike mee ka nwaanyị a mata na ọ dị ihe Chineke bụ n'obi wee kee ya nwaanyị a ka a na-akpọ nwaanyị nke nọ n'akụkụ ụdọ mmiri ma ghọta otu ihe ebe a ihe m chọrọ ka ịghọta bụ na ọ bụ ihe mgbagwoju anya na mgbe jizọs kraịst na-agwọ ndị mmadụ ọ gwọchaa ya sị biko emela ka amata na ọbụmụwa emela ka amata onye mbụ ma mgbe o zutere nwaanyị a ya emee ka nwaanyị a marasị n'ezie na ya onwe ya bụ mezaya ahụ onye mbụ nke jizọs sị na ya bụ mezaya bụ nwaanyị a nwaanyị onye samaria ọ dịghị mgbe ọ gwara ndị isi nzukọ ọ dịghị mgbe ọ gwara ndị ozizi ọ dịghị mgbe ọ gwara ndị isi nchụàja si lekwa onye mbụ karịkwa naanị otu nwaanyị a nwaanyị ya nke ike ndụ na-agwụla nwaanyị a nke hụworo onwe ya dị ka onye agụpụworo nwaanyị a nke ọdachi nke na-abịa n'ụzọ ya mere na ọ dịkwaghị ihe ọ bụ ndụ azụzụọla nwaanyị a ọ dịghị ihe fọrọ n'ime ya ma naanị na o zutere jizọs nke a gbanwere ihe niile n'ime ndụ nwaanyị a ma ọtụtụ n'ime ndị dị ka nwaanyị a gaara abụ ndị ga-anọ na nkwala ndị ga-asị ọ dị olileanya ọzọ nke m nwere ebe ole ọzọ ka m ga-aga aghọwo m onye ụwa bibiri ike ụwa agwụla m n'ihi na mgbe ahụ mmiri olu ejula nwa awọ ọnụ ndị ya bụ ndị ga-ekwe ka ihe ndị mmadụ na-ekwu gbuda mmụọ ha ndị na-ege ihe na-esi n'ọnụ ndị mmadụ apụta ya mere gị onye mụ na ya na-atụgharị uche achọghị m ịnweta gị n'otu ndị ahụ ndị chere si ya na ọ dịghị ihe Chineke pụrụ iji ha ime ọzọ achọghị m ka ị so n'otu ndị ga-ahụ onwe ha dịka ndị na ọdịkwaghị ihe ha pụrụ ịnata n'aka Chineke kwee ka eziokwu a baa na ndụ gị n'ụbọchị taa baa n'ime mmụọ gị ee ịchịpụwo ụkwụ gị aghọm aghọla gị ma Chineke a na-agbara gị ọsọ kama ọ na-abịa gị nso ịhụ na ọ kpọghachiri gị idowe gị n'ụzọ ahụ nke ọ chọrọ ka ị gaa Chineke na-eme ka ị matasị n'ụbọchị taa na ya hụrụ gị n'anya biko wepụ ibu arụ nke mmehie nke nchegbu na ọ dịghị ihe bụ ma lọghachi azụ chọọ okporo ụzọ ahụ nke Chineke gbuworo gị ọ dịghị ihe ọ bụla nke ị mere nke gbara Chineke anyagharị mee ihe ị kwesịrị ime n'ụbọchị taa n'ihi na Chineke jikere idu gị ime ka ihe ahụ nke ya onwe ya bụ n'obi ke gị bụrụ nke ị nwetara ebere nke Chineke karịrị aghọm niile nke pụrụ ịghọ gị na ndụ ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dọtcom maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 07063637224 07063637224 ka anyị deredu wee gaa bụ ọma nke si tụkwasị ya obi echiche pụrụ ịbọ ọ bụrụ na ọzọ gị niile agbawo ọchịchịrị naanị kpọkpa ha Chineke site ndị ụmụ ya ndewonụ ụmụnne m na ụmụnna m n'ime kraịst ekele dịrị mmadụ niile ndị na-ele anya ọbịbịa bụ oke kraịst onyekwala anya ohere ọma ugbu a ịtụgharị uche n'ime ya ihe m kpọkwasara isiokwu nke oge awa bụ kraịst n'ime m ebe m ga-ewere ihe ọgụgụ mbụ n'akwụkwọ ndị kolosi nke mbụ amaokwu nke iri abụọ na asaa kolosi nke mbụ amaokwu nke iri abụọ na asaa kraịst n'ime m kraịst onye na-adị ndụ n'ime ndị ya oge awa ahụ abịakwala mmụọ nsọ onye na-ekwuchite ọnụ anyị bịa kwuo n'ime m ka ọ bụrụ ngọzi nye ntị ndị ga-anụ bụrụ ọgwụgwọ nsọ nye obi ndị gị gị arịọ m ka otu a n'aha nwa gị bụ jizọs kraịst amen kọlọsi nke mbụ isi abụọ na atọ bụrụ na ego e. n'ozi ọma a agaala n'ọtụtụ ebe n'ihe fọdụrụ bụ ka anyị onwe anyị ndị na-eso ụzọ kraịst gosi ihe omimi ya ọtụtụ mba anụla ozi eziela ya ebe niile ndị kọlọsi nke mbụ amaokwu iri abụọ na asaa na asị na ndị chineke chọrọ ime ka ha mara ihe bụ akụ nke ebube nke ihe omimi ya dị n'etiti mba ọzọ nke bụ kraịst n'ime ụlọ bụ olileanya nke ebube ahụ kraịst n'ime anyị bụ olileanya nke ebube ahụ kraịst n'ime m ezi nwa chineke kraịst obi n'ime gị onye nchụaja na-agara ya ozi kraịst obi n'ime gị nwanne m nwoke onye kwere ekwe kraịst obi n'ime gị nwanne m nwaanyị onye agbakwasịrị aha kraịst n'isi ya kraịst obi n'ime gị gịnị na-egosi na kraịst nọ n'ime anyị mgbe kraịst nọ n'ime anyị ọ na-enwegharị anyị site na mmehie anyị abụrụ ndị ezi omume ọ na-eme ka anyị si n'ọdịda mba nwee mmeri kraịst nọ n'ime anyị ọ na-ewepụ ọrịa nye anyị arụ isi ike kraịst nọrọ n'ime anyị mgbe kraịst nọ n'ime anyị anyị agaghị esoro ndị ụwa anyị anaghị aga ije n'ụwa dị ka ụwa si aga ya onwe ya si na mgbe ya nọ n'ụwa na ya bụrụ ihe nke ụwa na anya onwe anyị ndị na-eso ya n'azụ na anyị agaghị aga n'ije n'ọchịchịrị nke ụwa kraịst nọrọ n'ime gị nwanne m nwoke nwanne m nwaanyị ị gaghị eso na ndị na-aga ije n'ime ọchịchịrị nke ụwa ị gaghị eso jee ije n'ụzọ nke ụwa ị ga-eje ije dị ka onye kraịst bi n'ime ya ahụ ga-ahụta ịdị mma kraịst ahụ ga-ahụta omume kraịst ahụ gị so kraịst agụwa ndị na-amaghị chineke ahụ gị oku kraịst agụwa ndị na gị na ya kraịst ọ nọ n'ime gị kraịst nọ n'ime gị ọ ga-eme ka ị nọrọ n'ebe dị elu ọ ga-eme ka ị nọrọ n'ebe dị elu ọ bụnarị onye na-ejere ya ozi kraịst nọ n'ime gị ọ ga-eme ka ị nọrọ n'ebe dị elu n'ije ozi gị ọ bụnarị di na nwaanyị nke kraịst nọ n'ezinụlọ ha ọ ga-eme ka ezinụlọ unu bụrụ ihe eji ama atụ kraịst nọ n'ime ụmụ unu ọ ga-eme ka ụmụ ndị a bụrụ ụmụ eji ama ezi atụ kraịst nọrọ n'ime gị ọ bụrụ na ebe ị na-azụ ahịa ọ ga-eme ka ọ bụrụ ebe a na-elere elere kraịst nọrọ n'ime gị nwa akwụkwọ ebe ị na-agụ akwụkwọ ị ga-abụ otu n'ime ndị eji ama ezigbo atụ kraịst ọ nọ n'ime gị ego onye kwere ekwe mee ka ahụta ịdị mma kraịst n'ime gị ebe ọ bụla hụrụ gị kraịst nọrọ n'ime gị ị gaghị achọ akụ na ụba n'ụzọ ndị ọzọ si achọ ya kraịst nọrọ n'ime gị ị gaghị enwe chi ọzọ tinyere ya ihe niile na ndụ gị ị ga-ewere n'aka kraịst ekwensu adịghị enye ihe ọbụla n'efu kraịst nọrọ n'ime gị ọ dịghị ihe ekwensu ga-achọta n'aka gị n'ihi na ekwensu na onwe ya ga-ama na ịbụ nwa chineke ọ ga-abịa ịnwa gị ee kama ọ gaghị anwata gị ọ gaghị emeri gị n'ihi na ọ ga-ama ee na ịbụ nwa chineke kraịst nọrọ n'ime gị kraịst ga-enye gị ikike ị ga-eji si ekwensu gaa m n'azụ ụdị ọ ọbụla ekwensu ji nwaa gị kraịst ga-enye gị ekike ị ga-eji meri ya kraịst nọrọ n'ime gị ị ga-ekwusi ịdị mma kraịst ị gaghị ekwusa ya n'ihi ekworo maọbụ esemokwu ndị na-eji ozi ndị na-ekwusa oziọma kraịst n'ihe e kwuru maọbụ ezemokwu eziokwu kraịst anọghị n'ime ụnụ ndị nchụàja m ọ bụrụ na m bi n'ime ụnụ unu ga-eji ịhụnanya m kpọghachitara m ndị unu na-azụ unu ga-eji ịhụnanya m zutere m nzukọ m unu ga-eji ịhụnanya m mee ka e nwee ezi ntute na nzukọ m kraịst nọrọ n'ime gị onye na-ezi oziọma ị ga-ezi oziọma m site n'ịhụnanya ị gaghị ezi oziọma site n'ekworo ị gaghị ezi oziọma site n'ịkpọ asị kraịst nọrọ n'ime gị ị gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla achịkọta ike ọchịchịrị niile n'otu ka abụso gị agha jizọs agaghị ekwe ka ha mere gị n'ihi na ọ maara n'ezie na kraịst nọ n'ime gị lee jizọs na-agwa anyị na ya guzo n'ọnụ ụzọ obi anyị na-akụ aka ọ bụrụ na ịgụ akwụkwọ mkpughe isi atọ amaokwu nke iri abụọ ọ sị lee guzo m n'ọnụ ụzọ na-akụ aka na ọ bụrụ na onye ọbụla n'olu mmehie kwa ụzọ m ga-abịakwute ya sokwa ya rie nri anyị asị ya onwe ya ga-esokwa m rie kraịst adịghị na ngwa ngwa mgbe ọ bịakwutere anyị ọ bụ ihe okwosi ka ya bịa ka anyị na ya bụọ nri nri abalị ka anyị nwee ike nwee ohere kparịta ụka ka anyị gwa ya mkpa anyị ka o nwee ike gboro anyị ya kraịst biri n'ime gị mgbe ọ bịara ị ga-amata ị ga-anụ olu ya mepere ya ụzọ ọ na-akụ aka n'abalị a gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị kraịst na-akụ aka kraịst na-akụ aka o nyere gị ohere ọma ka ị mepere ya ụzọ ka ọ bata ka gị na ya bụ kparịta ụka ọ bụ ihe ukwuu na kraịst nọ n'ime anyị na ọganiru anyị niile ọ bụghị m ọ bụ kraịst na nsogbu m niile ọ bụghị m ọ bụ kraịst na nhụjuanya anya m niile na onye kwere ekwe kraịst nọ n'ime gị ị ga-anọ n'ime nhụjuanya anya gị sị na ọ bụghị m na ọ bụ kraịst n'ihe ihere niile nke na-abịa n'ụzọ gị n'ihi na ikwere na onye n'ikwere na kraịst ị ga-ama na nhụju anyị niile na ọ bụghị gị na ọ bụ kraịst ị gaghị asị na kraịst na-adị ndụ ma ọ bụrụ na ọ naghị adị ndụ n'ime gị n'ime ọnọdụ gị niile ị ga-ama n'eziokwu na ọ bụ gị na ọ bụ kraịst kraịst na-adị ndụ kraịst n'ime m olileanya nke dị nsọ gị nwanne m nwoke gị nwanne m nwanyị mee ka kraịst nọrọ n'ime gị nke a bụ olileanya nke dị nsọ nke ga-enye anyị mmeri ruo ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu unu Adventist World onye mgbasa ozi queen grace okechukwu anyị ekelela chineke n'ime ndụ gị na-asị ka mara ya bara gị ụba ka udo ya chia n'ime gị ka anyị hụ na ya chineke bara gị ụba otu aka ka anyị jikwa na-ekele ndị bụrụ anya bụ empower us lord ndị si tụkwasị chineke obi ka anyị niile tụkwasị chineke obi ihe rịba ama ya ga-eme n'ime ndụ anyị amen masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke na-ege ntị nwanne m nwaanyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nka 070

anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo